AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi enyi m anyị abịala ọzọ na nnọkọ nke ụbọchị taa ya ka m ji obi ụtọ na-asị ole otu ezinụlọ gị dị amaara m na onye nwe m nọnyere anyị niile amakwa m na ihe na-aga nke ọma na ezinụlọ gị ka onye nwe anyị nara otuto n'ụbọchị taa soro m ka anyị leba anya n'isiokwu nke na-asị ozi nke dị mkpa ozi nke dị mkpa Ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu nke abụọ ka anyị lebatụ anya mara ihe o kwuru akwụkwọ ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu nke abụọ na-asị ma mgbe ha na-efe onye nwe anyị ofufe na-ebukwa ọnụ mmụọ nsọ sịrị kewapụtara m Barnabas na Sọl ịlụ ọlụ nke mkpọwụrụ ha ka ha lụa kewapụtara Banabas na Sọl ịlụ ọlụ nke m kpọwụrụ ha ka ha lụa gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọbụla mmadụ wepụtara ohere ya chọọ iru Chineke ihe na-atụgharị ma ọ bụrụ na anyị chọọ iru Chineke n'ezi obi n'ikwesị ntụkwasị obi ihe na-atụgharị n'ime ndụ anyị ọ bụ ya ka m ji na-agbọsi anyị obi ike n'ụbọchị taa na-akwali obi anyị ka anyị wepụtatụ ohere ọbụnarị mgbe ihe na-ana aga nke ọma ka anyị chọọ iru Chineke ọ bụkwara mgbe ihe na-aga nke ọma ka anyị wepụta ohere si Chineke nna anyị imeela ka ebulie aha gị elu n'ihi na ihe na-agara anyị nke ọma n'ụbọchị taa ọ dị otu nwa okorobịa nke eji zie ozi ya nke dị mkpa ọ bụ gịnị mere nwa okorobịa a bụ onye na-achọ ọrụ onwe ọrụ ọ na-achọ ọrụ mma ya ahụ ebe dere na a ga-ewe ndị mmadụ n'ọrụ ya jikere gaa ebe ahụ mgbe ọ na-eru enwe n'ahịrị nke dị ogologo n'ebe ahụ n'ihi na ọ bụna nramahụ nke otu onye o guzokọtala n'ahịrị a ọnụ ọgụgụ ya n'ahịrị ahụ bụ ohu na abụọ mgbe o ji bịa na-ahụ otu ihe si na-aga ya gakwuru onye ozi ma ọ bụ onye odeakwụkwọ nke onye a na-ele ule nke eji ewe mmadụ n'ọrụ si ya biko achọrọ m ka ị were akwụkwọ a nyere m nna gị ukwu onye ozi nke nwoke a sị m mm, ọ bụrụ n'otu ahụ ka m were ya banye ugbu a mee ka o ruo ya ngwa ngwa mgbe o ji were akwụkwọ a banye nye nna ya ukwu nna ya ukwu wee tọpe akwụkwọ a wee dapụ n'ọchị gịnị na-atọ nwoke a ọchị ọ bụ n'ihi na nwaokorobịa ahụ si n'ezie ọnụ ọgụgụ m n'ahịrị a nke m nọ n'ezi bụ ohu na abụọ hụkwa na ị meghị ihe ọ bụla ruekwa mgbe mụ na gị hụsịrị gị onye na-ege ntị lee otu echiche si bata nwa okorobịa n'ime n'otu echiche a ndụ ya wee gbanwee n'ihi na ịbụ onye kara obi ịbụ onye obi ya mejupụtara n'okwukwe na ya ga-enweta ihe ya chọrọ n'ụbọchị ahụ ya wee nwee ike tụfuo ihere nwee echiche nke izi ozi a dị mkpa inye onye nke na-ewe n'ọrụ n'ezie nwaokorobịa nwetara ọrụ a n'ụbọchị ahụ ọ bụ na eme anyị gị onye mụ na ya na-atụgharị uche na ọ bụrụ na iwepụta ohere chee ezigbo echiche echiche nke ga-enyere gị aka na ọtụtụ ihe ga-agbanwe n'ime gị ọ bụ na ị maghị na ahịa ahụ nke na na-aga nke ọma ọ bụrụ na ị chebara ya ezigbo echiche na Chineke pụrụ izi ụzọ ị ga-esi mee ka ihe gara gị nke ọma nramahụ ahụ nke dị n'ezinụlọ gị na ọlụlụ di na nwunye gị ọ bụ na ị maghị na Chineke nwere ike iwebata echiche nke ga-eme ka ihe ahụ bụ nramahụ si n'ụzọ ahụ wezụga onwe ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa kwee ka echiche gị na-alụpụtara gị ezigbo ihe mgbe ọ bụla. otu echiche nke ga-abata n'ime gị pụrụ ịgbanwe ndụ gị ọ dịkwanụ ihe karịrị mmadụ iche ezigbo echiche n'ihi na echiche nke ị na-eche pụrụ ịlụpụta ọtụtụ ihe n'ime ndụ gị dịka m kwuworo ọ pụrụ idu gị rịa ugwu niile nke nramahụ ọ pụrụ idu gị gafee ndịda niile ọ dịghị ebe echiche na-ana akpọrọ mmadụ garue bụ echiche nke na-alụpụta ogologo ntachi obi ọ dịghị ihe nwere ike igbu echiche ndị a n'ime gị mmadụ na-ebicha n'ụwa a gawa ma echiche nke o chepụtara na ihe nke echiche ya lụpụtara ga-abụ ihe eji na-echeta ya ụbọchị niile m na-asị gị onye mụ na ya na-atụgharị uche mere onwe gị ọnọdụ nke gị na onye kere gị ga-eji wee na-atụgharị uche nke ikike mmụọ nsọ ga-eji nwee ike bata ma wulie echiche gị n'ụzọ nke ga-enyere gị aka ọ bụrụ na anyị ghọtara nke ọma ebe anyị gụrụ n'akwụkwọ ọlụ ndị ozi ọ bụ mgbe ndị na-eso ụzọ Jizọs nọkọrọ ọnụ weda onwe ha n'ala chọọ iru Chineke too aha Chineke mara na ime nke ọma ha dabere n'ebe Chineke nọ ọ bụ ya bụ mgbe echiche ji bata ha n'ime amara na ozi ahụ nke ekwesịrị ịga na ọ ori ndị Chineke họpụtara bụ Barnabas na Sọl bụ ndị a maara nwere ike ịga n'obodo ahụ mee ihe nke kwesịrị ka emee anapụta mkpụrụ obi ikike nke mmụọ nsọ dịrị gị n'ụbọchị taa ọ dịrị m ọ bụ anyị nwa bụ ndị mmadụ bụ ndị na-anaghị ege ntị ịmata mgbe Chineke na-akpọ mụ na gị oku ọ bụrụ na ijisi ike dị ka anyị na-atụgharị uche a n'ụbọchị taa mere onwe gị ohere gị na Chineke wee nwee nnọkọ n'ezie ọ dịghị ihe ga-eme ka onye nwee mgbakụta gị azụ ọnọdụ ahụ nke bụ nramahụ nke na-eche gị n'iru nke na-amaghị mgba n'ezie jehova ga-agbanwe ya adakwala mba chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224 0706 3637224 ezi enyi ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị Oh. Jupiter. ekwewo nkwa na ị ga-arapụta anyị ka anyị gbalịa kwere n'ime kraịst unu emeela ndị seventh day adventist church choir gariki abuja na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m arụ ekpere anyị nye ndị gariki abuja bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya bara unu ba n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ haleluya chineke onye ọlụ ebube nke kwesịrị ntụkwasị obi chinadị ndụ chinadị ndụ ruo mgbe ebighị ebi imela nna mee ka okwu gị daa n'ike mee ka okwu gị bụrụ mgbanwe nye mkpụrụ obi niile ndị na-anụ arịrịọ m n'aha nwa gị bụ jizọs kraịst amen anyị na-aga ileba anya n'ihe asaa ejiri mara ndị kwesịrị ntụkwasị obi ihe asaa ejiri mara ndị kwesịrị ntụkwasị obi ihe asaa eji mara ndị kwesịrị ntụkwasị obi ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ daniel isi atọ anyị nwere ụmụnne anyị atọ ebe ahụ ndị kwesịrị ntụkwasị obi nye chineke n'ụzọ dị mma shedrak mishak na abednego ihe asaa eji mara ndị kwesịrị ntụkwasị obi ihe asaa ndị a kwesịrị ịdị n'ime gị ihe asaa ndị a ga-enyere anyị aka ịgba ọsọ a ihe asaa ndị a ga-enyere anyị aka ibuli aha chineke elu ihe asaa ndị a ga-eme ka ndị na-amaghị chineke mara chineke ihe asaa ndị a na-egopụta na ọ dịghị ike ọzọ dị na ma ọ bụghị ike chineke ihe asaa ndị a na-eme ka anyị mara n'eluigwe be mba ebe mgbara ọsọ anyị ihe asaa ejiri mara ndị kwesịrị ntụkwasị obi akwụkwọ Daniel isi atọ ọ bụrụ na ị gụọ ya anyị ma akụkọ a nke ọma e nwere ụmụnne atọ eze na eze nyere iwu na ọ ga-akpọ isi ala nye chi na-abụghị chi dị ndụ ee ụmụ chineke atọ a shedrak mishak na abadinego ndị a ekweghị otu a nwa chineke kwesịrị ntụkwasị obi anaghị eso ụwa nwa chineke kwesịrị ntụkwasị obi ọ naghị eme na ndị ọzọ emewala ị ga-ama ihe ikwere mana onye ikwere na ya nọgidesi ike na ihe ikwere nke mbụ bụ na nwa chineke kwesịrị ntụkwasị obi bụ onye kwere ekwe ị ga-eme ka ụwa mana ihe ikwere ebe ọ bụla ị hụtara onwe gị ị ga-eme ka ndị nọ gburugburu gị mara chikwere gị nọgidesi ike na chikwere ọ dịghị ọnwụnwa ga-abịa n'ụzọ gị gị isi na okwukwe gị pụọ Shedrak, Mishak na Abednego ọbụna mgbe oke ọnwụnwa dakwasịrị ha nke ha ikpe isi ala nye chi ọzọ ha nọgidesiri ike n'okwukwe ha ha ekweghị akpa isi ala nye chi ahụ ee mgbe ọbụla nwa chineke nọgidesiri ike n'iji chineke ya anya isi chineke na-emere onwe ya nke mbụ bụ na ha bụ ndị kwere ekwe ebe ọ bụla ị bịara a ga-ama gị dịka onye kwere ekwe ebe ọ bụla ị batara a ga-ama gị dịka onye kwere ekwe ịbata na nzukọ a ga-ama gị dịka onye kwere ekwe ebe ị na-arụ ọrụ a ga-ama gị dịka onye kwere ekwe ebe obibi gị a ga-ama gị dịka onye kwere ekwe nke abụọ bụ na chineke na-ekpuchite ha ọ bụrụ na ị gụọ akwụkwọ daniel isi atọ ahụ m kwuru okwu ya ma okwu nke iri abụọ na asaa chineke kpuchitara ụmụ ya atọ chineke kpuchitara ụmụ ya atọ ee mgbe a kwanyere ọkụ ka atụba ha n'ọdọ ọkụ chineke kpuchitere ha n'ụzọ pụrụ iche kpuchite ha n'ụzọ pụrụ iche ebe ahụ na-asị na ndị ahụ siri n'etiti ọkụ ahụ pụta ndị anọchiri anya eze na ndị isi ahụ na ndị ahụ na-achị achị na ndị ndụmọdụ eze ebe ha zukọtaworo ha hụkwara ndị ikom ndị a na ọkụ ahụ na-enweghị ike na arụ ha ọkụ anaghị achakwa ha ma ọlị ọkụ achakwaghị agịrị isi ha ma ọlị uwe ụkwụ ha agbaghịkwa ma ọlị isi ọkụ agabigakwa ha n'arụ ha amen chineke na-ekpuchite ha ọbụna mgbe ejiri ha tụba n'ọkụ shedrach mishak na abednego anyị maara nke ọma na ndị kpọrọ ha gatụba n'ọkụ na iru ọkụ repịara ndị ahụ kama mmadụ atọ ndị a kwere ekwe n'ime chineke e were tụba n'ime ọkụ lee ihe akwụkwọ nsọ kwuru banyere ha na ọbụna isi ọkụ apụtadịghị n'arụ ha uwe ha agbaghị ọkụ ọ dịghị agịrị isi ha niile nọrọ taa chineke bịara kpuchite ha n'ụzọ dị mma ha nọgidesiri ike na mkpebi ha ọbụna mgbe a tụbara ha ekwuru ihe niile ekwuru ha nọgidesi ike na mkpebi ha gị nwa chineke onye chineke kwere ekwe na-anọgidesi ike na mkpebi ya obi na-esi nwa chineke ike n'ebe chineke nọ nke anọ obi ga-esi gị ike n'ebe chineke nọ n'agbanyeghị ihe niile na-emenụ ị maara ị ga-ekwupụta na jehova gị na-eme gịnị na jehova gị na-adị ndụ n'ihi na mgbe ha bịara tụba ha nwachaa ha ọ dịghị ihe mere ha ee obi bịara sie ya ike n'ebe chineke ha nọ nke bụ na ọbụna dị nebukadneze zaghachiri ha sị onye a gọziri agọzi ka chineke nke shedrak na mishak na abadnego bụ onye ziteworo mmụọ ozi ya wee napụta ndị oru ya ndị tụkwasịrị ya obi ọ bụkwa eze ka ha gbanweworo wee rara arụ ya nye ka ha wee ghara ife ma ọ bụ kpọọ isi ala nye chi ọbụla ma ọ bụghị chineke ha nebukadneza abịa nye iwu si na ọ dịkwaghị chi ọzọ a ga-efe ma ọ bụghị chineke shedrak mishak na abadnego n'ihi na ọ hụrụ ndị kwesịrị ntụkwasị obi nọgidesiri ike na ha kwere ọbụnarị mgbe ha hụrụ ọkụ eme ka ọkụ resi ike ha nọgidesiri ike n'iji chi ha anyị isi ụjọ adịghị atụ onye kwesịrị ntụkwasị obi ụjọ atụghị mmadụ atọ a n'ime ihe niile n'ime ihe niile ọ dịghị mgbe chineke kwere ka ụjọ tụọ ha obi ha siri ike n'ebe chineke nọ ọ bụrụ na ị gụọ ya na amaokwu nke iri na abụọ ị ga-ahụ na ama niile agbara megide ha mụgha niile agbara megide ha ha nọgidesiri ike si ha a na ọ bụ naanị chineke nke dị ndụ ka ha ga-efe na ọ dịghị chi ọzọ ha ga-efe ee gị onye kwesịrị ntụkwasị obi a ga-ahụta ihe ndị a n'ime gị ha bụ ndị ihe ọma kpọrọ gị onye kwesịrị ntụkwasị obi ịbụkwa onye ihe ọma kpọrọ ịbụ onye ihe ọma kpọrọ n'ihi na n'ime ihe niile n'ime ihe niile a onye e dinyere ka ọ gaa lee ma ha atọ ha nwụọla n'ime ọkụ <laughs> ọ pụtara bịa weta ozi ihe ọma ha ọ zara ha sile a mụ onwe m na-ahụ ndị ikom a na-atọpụrụ n'agbụ na-ejegharị n'etiti ọkụ ahụ ma ha emerụghị ha ahụ onye ahụ nke mere ha anọ yiri nwa nke ndị bụ chi n'ile anya ya ndị iro gị matara chi gị ndị iro ndị tụbara ha n'ọkụ bịara lee anya n'ime mmadụ atọ tụbara n'ọkụ ha ezuo anọ <laughs> onye anọ n'ime ọdọ ọkụ ndị iro gị na-achụgharị gị ka ị nwụọ ha na-amakwa chi na-efe ha bịara mata onye diere bịa enyi bịa lee ma ha nwụọla n'ime ọkụ larịrị bịa sị na ha anwụ gị na-atụbara mmadụ atọ na ya agala hụ mmadụ anọ ọ dịkwa ka ọ bụ ọdụm nke ebe judea so ha nọrọ ebe ahụ ndị na-achụgharị gị maara gị elee ihe eji mara gị elee ndị na-esogbu gị ele ndị chọrọ ka nwụọ elee ndị mbuli elu gị na-adịghị mma ele ndị ọganihu gị na-adịghị mma nọsị ike atụla egwu ịbụ onye ihe ọma kpọrọ ihe na-agara ha nke ọma ee mgbe shedrak mishak na abadnego gabigara ọnwụnwa ndị a niile ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ daniel isi atọ amaokwu nke iri atọ ebe ahụ si na mgbe ahụ eze mere ka ihe gara shedrak na mishak na abadnego nke ọma n'ala ahụ n'ala ahụ a na-achị achị bụ babilon n'otu ala ahụ a chọrọ ịtụba ha n'ọkụ atụbara ha n'ọkụ ọkụ erepịaghị ha n'ihi na ha kwesịrị ike na chineke n'otu ala ahụ ka otu eze ahụ nyere iwu ka atụba ha n'ọkụ akwụkwọ nsọ si na nebukadneza mekwara ka ihe gara ha nke ọma amaghị m onye na-achụgharị gị amaghị m onye bụ nebukadneza na ndụ gị n'agbanyeghị ebe na o jirila gị gaa onye ahụ chineke agaghị ekwe ka ọ nwụọ ọ ga-adị ndụ ya hụ na jehova ga-edobere gị tebụl na usoro n'iru gị n'anya ndị na-akpagbu gị dịka nebukadneza kwupụtara mee ka ihe dịrị ha na mma otu a ka onye ọbụla na-achụgharị gị ga-ekwupụta mgbe ọ hụrụ na ihe na-agara gị nke ọma nọgidesi ike n'ikwesị ntụkwasị obi n'ebe chineke nọ mee ka ụwa mara na ị kwere ekwe ka chineke pụtara gị ihe na na mkpebi gị obi gị si ike n'ebe chineke nọ ụjọ atụkwala gị gị nwa chineke n'ihi na ị bụ onye ihe ọma kpọrọ ihe ga-agara gị nke ọma n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo